ị mana nwoke nwere ike ikwe gị nkwa ọnụnụ ma ya laa gị ọtụtụ ụmụ nwoke ga-aga ife ndị oyibo na-akpọ extra miles ka ha wee taa gị ene anya ị na-ama isi peke peke peke ọsị mba kama ya tụfuo ego ma ya nweta ife ọ chọrọ ndị be anyị kene m nke echi ya zere ihe na-eweta ihe anụnwa bụ akụkọ menụ n'etiti nwoke onye ọcha onye mba amerịka bịala ọrụ ụka na liberia na na nwa liberia afọ ya bụ jessica lloyd ịghọtago ka ya bụ akụkọ si wee mee anyị anụnwa bụ ife melụ n'izuụka gara aga bụ ụbọchị tọzdee abalị iri na anọ n'ọnwa septemba n'afọ 2023 ụfọdụ n'ime unu nwere ike ịnụgo aka maka ndị nugoro ya mana famarazi ife mee ọ ga-abụte oche keke enu ya onye na-afụ kịta anụnwa ya bụ pastọ eh, Richard ịghọtago ọ bụ onye amerịka nwoke onye ọcha amerịka ka ọ bụ ọ bụ onye ozizi ọ bịara ọrụ ụka na mba Liberia na na nwunye nwunye bụ onye nke na-afụ kịta anụnwa onye a na-ebe anụnwa afia bụ Jessica Lloyd ọ bụ onye Liberia nwata fef na ọnwa agbọghọ onye nke na-afụ na na ebe a bụrụ mma Jessica ọ wee bụrụ na nwoke onye ọcha anụnwa si mba amerika bịara izi ozi ọma na Liberia ọ na-eme mmiri chukwu ọ na-ezi ozi ọma ọ na atọgata ndị mmadụ ọ na-eme ife nrịba ama na na nwunye esi nnọọ mba amerika bịa Liberia ịbịalụ ọlụ mana fana bụ ebiro n'ofu ebe ime otu a ga-abụ na unu gara ọrụ ụka unu nata na anambra e, nwunye ga anọdụ ihe dị ka ọka gị nwa anọlụ nnewu na anọsa anọsa mana onwekwara ike ogologolo na afụ onwe unu mana unu ebikọrọ ọnụ mana ndị anụnwa bịa liberia n'afọ 2020 ka na na nwunye gbadata liberia o wee mechaa wee fụ jesica wee sị jesica na ife jessica masị ya jessica wee kweta fadịba mma ka fa na-adị mma ahụ o buruzie adịm mma eneghị anya jesica ekweghị emepelia o wee bụrụzie nya bụ akụkọ ịfụnanya kọnatazie na be nna na be nne Jessica wee sị nne jesika ee na ọ fụrụ nwa ya nwaanyị n'anya ịma na ndị isi ojii ga-abụ afụ ndị ọcha obi ahụ na-eme ha parịrịrị wee bụrụzie mgbe onye ọcha sị gị ee na ọ ga-abịa ịnụ nwa gị ihe ewere ihe niile ihe asị nwa gị ya jebezie ya na ife niile adịgo mma wee bịakwute mama Jessica wee sị ya na ọ chọrọ ka ọ nụọ ya ọ sị ya ee ka ị chọkwana ịnụ ya kedu ife menụ ọ na nwaanyị mbụ ọsị ene na nwaanyị mbụ na nwunye nọ mba amerika ma ya nwa nọrọ ọlụ ụka ebe a na ihe meenụ bụ na nwunye a agbagotego na ịghọtago na nwunye ya amụzi nwa n'ọzọ dị ka ibie bụ na nwunye ya ma na ọ na achị ịnụ jesika na nwunye e nyere ikike ya nọ jesika ndị ọcha ịma adanụ ụbara nwaanyị kama ya ha ga-ahapụ onye nke izi ha na-anụ gbasa ha na ha gbasa tupu ha ewe jebaa alụmdi na nwunye ọfụ ọ ndị ọcha si eme ndị ọcha adịghị eme ka ndị isi ojii nwere ike ịnọ na ị na-anụ nwaanyị nụkwa nwaanyị ọzọ nụkwa nwaanyị ọzọ ha dị eme na nwaanyị ejirinu maka na onye ọcha wee sị nwa ya o ebe ọ bụ na anya anụ gị na udo dị emechakwa anụ na o ji ekpọta ndị ụka ndị otu ekwa bịa ebe a bịa mee ofu omenala ịghọtago ị ga-asị ọ na ndị ahụ amaghọzi n'ọnụ na nwaanyị ọgịnị nwoke eme ibio o nwere ike ọkọdụ ofe anya ha abịa ihe ọ chọọ bụ ka ọ kpachala akwụ ọ bịara ịnụ jesika ọ fụọ jesika n'anya ọfụma ịghọtago o wee bịa wee mee ofe ife ma ọ bụọ nye amazi na ọnụ dị anụmanụ n'ọnụ mana esechara ife onyonyo ka afọ ụbọchị ha na-abụghị ofu ụdị akwa wee na-eme obere omenala ka emechara anya bụ ife owee wee sị ya ee ha ji echọta ụlọ ebe ha ga-ebi ụmụ ụdị ife a na ha ga-achọtazi ụlọ ka fa kwapụ na ọkatakwazị esifa ee na ife mee na ọ bụ Jessica ka ka birigodu na na mmiri a birigodu ee ka anyanwụ aka nọrụ ka e wee na-amazi ka ha ga-esi wee mee wee chọta ụlọ maka na ọ na-achọkwu ịma na ọ ga-analụkwa na chigata azụ ụmụ ụdị fa ha kwetezie jesika biri na benye na na nyanwa onye onye ọcha na-afụrịta ịmụ ihe o ji eme ha ka ada asa na na nwaanyị bi nwunye eme wee nụ ya ewetago ka a na-agazi nke ihe a mechaziri jesika bụrụzie onwe ebinye ya bụ onye ọcha ha wee na-akụ na-akụ na-akụ na-akụ kụgide wee kụta afọ ime jesika gwa mmịa mmịa sị ị gwago onye ọcha ọsị en ọgwa gị kedu ife okwu na obi dịkwa ya aṅụrị nkewa nkewa o wee ruo ofu ụbọchị ya nwe nwoke onye ọcha wee kpọọ jesika si ya bịa bie wee bịa bie o wee gbaa ya ọgwụ ka ọ gbaziri ọgwụ na-ata jesika nwa ubu n'afọ pụọ ewetago Jessica wee bịagwa mmịa wee buru ọgụ bịa na be onye ọcha wee sị kezi ife iji wee gbanwee ọgwụ kedu ịmaga ụdị ife a na ife o mee na ọ dịrọ mma ọ sị mmịa ee na ọ marakwa na ọ ga-ewepụ nwa n'ihe ọ gbalị ọgwụ bụ ọgwụ ga-eme ka nwa dị mma na ọ marakwa ịmagogorozie na ọ marakwa mana ihe o mere ha anọ o fili aka na abụ n'anya wee gbaa ya ọgwụ a ka nwa a wee pụọ ka nwa pụzi ka ha kwubezi na ife o mere adịrọ mma na nka nka Jessica burukwa ewu kakwa nọrọ ebe a o wee sizie o na nsogbu adịrọ mana tupu nya bụ ife a na-eme ife o ji wee wepụ nwa abụna nwunye onye ọcha anụgo kepu na di ya nwere onye nana ya na afili ịghọtago o nwere ike ọkpọ na dị egwu ya nekwa nekwa ndị ọcha adachi ya ime ha na kparara m asị gị na achọrọzi ịnụ onwu ha kwa n'ife akụ ọkụ ife enwe enwe inwe unu na-aba eke ya ma e, ndị ndị ụlọikpe nye ya nye ekike ya wekọrọ ha ncha ịghọtago mgbe ọ mazi na nwunye ya amalugo nanachi mazi ife ame amahụ na ụfọdụ na-asị na ọ ya nwunye si ya mee ife ome nwee ike ọ bụrụ na enyanwa e, ji aka ya wee mee ife ome ghọtago ọ bụ na na-anọzikwa o wee kpọọ Jessica wee sị ya ngwa ya bịa ka ha pụọ apụọ ka o wee megharịa ife niile o mee dịka o si wee gbaa ya ọgwụ ọpụọ ya yọbazie mgbaala ya bịa ka ha pụọ apụọ na na ihe dịka mkpụrụ ụbọchị ọ na-abịa na ọ chọkwara ị na mba us ga weta ofe ife ma ịbụọ chighatakwa azụ ịghọtago a jesica wee sorie tupu ha pụọ n'oge icha jesica ee eh, ụmụ ihe gasị provision ma mmiri ara efi ma ụmụ ọka ha na-akwa akwa na-eji mmiri ara efi ụmụ ihe a gasị ụmụ orishirishi anụnwa ụmụ nwaanyị na-enwe mmasị na ya ihe ọtọ rịrịrị oge icha jesica jesica sizi ya bịazie ka ha pụọ apụọ ka a na-apụzi a asị apụta n'ụzọ ọ kwụsị ụgbọala gbarụzie jesika baba n'ime n'ime ọhịa ka a nọzi n'ime ọhịa eh, asị ụmụ ikorobịa na ka anyị siwa nke anụnwaba aikizi anọzikwa ebe a ndị mmadụ afụzie ka ụmụ ikorobịa ji tibezie mkpụsị na onye ọcha anụnwa na-ebe jesika mma n'onu ka o gbuo ya kụzie ya bụ onye ọcha ihe n'isi akpọrụzie onye ọcha <coughs> tupu ihe a na-eme jesika amarụzi ebe ọ nọ abụjọnta gabazie na n'ogbe ekwubezie ka efemenụ ka efemenụ onye ọcha wee sị <coughs> onye ọcha wee sị na ọ bụrụ na ụmụhụ mgbe o ji wee chọọ igbu Jessica na e, ụmụ ikorobịa na-abụ ananya keke fụrụ ya na-asị ka ha na-asị na na nana Jessica na-abịa n'ime ọhịa ka ha jee ghọsị na ọkpa ya apụ abụọ pụta n'ime ọhịa nwa ee ụgbọala ya wee mebie SUV obi wee mebie ha wee kwụrụzie ebe a wee na-echezi ọkada ya eburuzi Jessica bunazie ya na be maka na o gotechara ya ife ya ka a na-echesi ee ụgbọala nwa wee bịa wee kụcharụ jesika wee daa o wee je jesika ka o tizie n'ime ụgbọala ya nwa wee fụzie ụmụ ikorobịa nwa bidozie sebia ee na ọ na-egbu nwanne ha na ọ na-egbu nwanne nwa na-asị kezi ife kaziri jesika n'onu na ọ bụ nọọ ee ụgbọala kụrụ ya maka na ị na-anya n'onu ifu na ebere ịmụta ya esi bụ ọkụkọ wee si otu a wee bee ya na ọchị ezọrọ ya na ọ maka ha bụzie gaba ụnụ ọgwụ e wee na-ekpezi ife anụnwa bụ ife onye ọcha anụnwa kọ wee sị na ndị abịazi wee wakpozie ha na-asị e na ọ chọrọ igbu nwanne ha nwaanyị na ha mechakwuru wee zuo ya ohi na 400 dollars dị na na-akpịa na ọ fụlọzie nọọ ndị anụnwa jie e wee na-asị kedu ife ga-eme na ihe abụzi okwu onye ọcha na okwu e, ụmụ ikorobịa na-anya keke ka ejesi ka ọ ga-adịrị ka ọ kọọ ife mere ịmana mgbe ụfọdụ ga-abụ ị nwere ike mmadụ nwa asị ee onye gburu mmadụ a na-akọ nke asị hei na ọkwa na ọ bụrụ na onye nwụrụ anwụ ya ekunibịa kọọ ife mere na ọ kwara ịka mma mana emechaziri n'ikpeazụ jesi ka wee kunizie wee kọọ ife menụ hmm, kenụ ntị o wee sị ee n'ụbọchị a ka o mechara afọ ime a pụọ o wee sị ya bịa ka ka o jee gonye ife ha na-apụzikwa n'ụzọ nyagide ụgbọala pụta n'ụzọ ọ ya ee na ọ chọrọ ịnyụ mamịrị ka ọ na-anyụzi mamịrị onye ọcha na agwa ya wee wepụta mma pụtasị e na mma o ji bụ na ọ chọ ka ha baa n'ime ọhịa na ọka o were wee zọọ onwe na ọ bụ na o nwere ike ụmụ anụmanụ a na-adị njọ agbapụta na oge ji e wee zọọ onwe na o nwere ife obu n'obi ha na-agakwa anyakwa ihe dịkwa ruo ebe a ruo ebe a ọ bụrụ na ihe ọ na-eme mgbe a bụ otu o ga-esi wee sugbu jesika maka na ịma ihe o eji wee sugbu ya ene ha anya ọ bụrụ na nwunye ya amarugo na nwunye ya ma na Jessica ee na ọ na-ayị nwaanyị ọzọ ee ọ bụrụ na anya na jesica nọlụ ndụ nwunye e nwere ike ijeje gbaa ya akwụkwọ na ọ da anụzi o nwere ike owubezie ee na ọ bụ onye ozi bịara mba Afrịka bịa na emebisi ụmụazị na okwu ya adapụ ụmụdị ha ihe ọ na-eme ha ka ọ pichie ụmụ ihe niile nwa ga-eme ka ọ bụrụ ajọ mmadụ ịghọtago ogbu agwa jesika ife niile aha ada ịmakwu na ọ na-achị na mba amerịka mgbe asịzie na ọ na-abago ife niile a wee mee maka na-echi ezi ka ọ sị na ọ na-ana mba amerịka ịmazi na mba amerịka ka ọ na-ana ka ọ na-anakwuru nwunye nke onye ọcha na ya nọ na liberia maka Jessica amarakwa na nwunye nọ eh, liberia ka abụ ife mechazi o wee sịkwa ha alụkwa kakwa ebe sikwe ka ebe alụ ofu polu nke alụ ebe dị ọ sịkwa na ọ chọkwara ịnyụ mami gbaka Jessica siwazi a ah, ah, mamịrị nke a na-anyụzi anyụpụ anyụchigharị udo adịkwa ọsị ya na udo dị nọọ mgbaghazi ka ọ na-asịzi na na ọya anyụmamịrị ya anyụọmamịrị ọbatakwa na moto ọ na-achụ ụzọ ọ ga-esi wee mee jesika ife ọjọọ nọkọtasị ee na ụgbọala ya mebiri emebi sizie jesika mgbe ya litukwuzie ka ọ na-enodori anya nọọ a ka ọ nọkọtaziri fụ ka a kụrụ ya ife n'isi o wee bụrụ na tupu ọ kụọ ya ife n'isi tupu ha wee pụtawa na onye go jesika ihe ụmụdụ ọgwụ a ga-abụ enye gị o mee gị ya ma ahụ gị anya na ya ya na-amazi ahụ gị ị ga na ọya adịghị ka ahụ gị akụọ gị ife ọ ga-emetụta gị mgbu a ga-adị jesika si wee fụ ka a kụrụ ya ife n'isi si ọ daa mana ife ahụ a kụrụ ya n'isi na ọ fụrụ ya afụ na ọ mụrụ ka arụ ya dị adị na ọ ebe a fụkwa ka a na ka ọ na-agba ọbara na ọ ife na emie ya mgbe a ọ dị ya ka ka ya bụ onye ọcha na-enyerekwazi ya aka enyelụ ịghọtago na mana ọ na-afụ ka ọbara ọ na-asị ọ bụ na a na-enyere ya aka ka ị ka ọbara ga-esi apụta ihe anụnwa bụ ihe ọ na-eche mgbe a tupu ewee buruzie wee ọ na ọgụrụ ọzi ka o tetezi ka ọ na nwa anọọ mma ka ya bụ onye ọcha karịa n'onu ka o wee gbuo ya wee sị ka m wetara gị ahịga kedu ife iche maka ahịga ifuge ka o si wee kwee jesi ka nkwa ka o wee lalịa ya maka na ọma na o nwere nwaanyị na ọ makwu na ọ ya hapụ nwunye ya wee nụwa onye ojii ewetago mana ihe o mere ha ka jesika wee nye ohere wee binye onwe ya niile kafana bụ na-agwọli ọ chọghọ nwa ihe ọ chọrọ ụka ọ laa ya ọtọ megide emegide ụbọchị ike ga agwa ya ọ nawala onwe eh, us ifuge ya ka nji wee sị gị mara ụdị ndị gị na ha na-ayị onye anụnwa mee gị wepụ nwa ọkọ ya ti ya ti ikwetie isolukwu ya gawakwa ebe unu na-aga ba nke ime ọhịa mbụ wepụta mma si gị na ọ na-achụpesị ebe niile o nwere ihe ga-abụ mmadụ na-eme ụjọ atụmanụ gị obi ga-agwaba gị na o nwere ife na-eme na o nwere ife na-eme ịghọtago mana uche adịrị ya ụfọdụ ndị mmadụ ga-ahụ afụ ndị ọcha ma ọfụ ndị ji ego na ahụ ha na-emepelelere ihe ọbụla ị na-agwazi ha pụta pụta faa ya ekwe ma bụ onye nne onye isi ojii ọ bụrụ onye ọbụla bịanụ maka na o ji ego ma na ọ bụ onye ọcha ma ọ na maka na ọkwa ya gbogote iburuzie nwa gị si ya ngwa buru taba ịghọtago ọnya ka anyị si gị na ụfọdụ ụmụ nwoke nwere ike isi Port chọta gị Nnewi ka ọ wee taa gị ọ pụtahụ na ọfụ gị n'anya ihe ọ pụta bụ na ọ chọrọ ịta ife a ọtụtụ ụmụ nwoke ga-aga ife ndị oyibo na-akpọ extra miles ka ha wee taa gị eneghe anya ị na-ama isi peke peke peke ọsị mba kama ya tụfuo ego m ya nweta ife ọ chọrọ ka uche gị dị amalụ mgbe a ghọrọ gị nya bụ ha ga-eji ife ahụ dị gị n'obi nke ukwuu wee taa gị ọ bụrụ na ịbụ onye na-enwe mmasị ebe ụka dị ụfọdụ ụmụ nwoke nwere ike ịhapụ ee eh, katọlik ha na-aga gaba ụka soro gị na-aga ụka akọrọ aka ụbọchị ụka ọbụla wee ruo mgbe ọ ga-enweta ihe ahụ ọ na-achọ ọ hapụgo ụfọdụ nwere ike ọ bụrụ na ọ dị ka ị na-achọ o were di ya wee na-ame oge ọbụla ọ sị gị na anyị ya anụ kedu afọ anyị ya aba nwa anyị kedu ụmụ na anyị ga-amụta ọ na-atọ gị iburu onwe gị niile binye ọ rachakwa alị gị ọ hapụ gị so ka uche anyị dị ya gbam ebumnobi gị n'ihe a kịta anyị amụrụzi onye na-ekwu eziokwu nwoke onye ọcha na-ekwu eziokwu ka ọ na-ekwu eziokwu ka ndị obodo na-ekwu eziokwu kedu ihe ọ dị gị ka e nwere ike ime nwoke a ka o wee mee ka ụdị ife a eme n'ụbọchị ọzọ gbasara m ozi amasịkwa n'akara anụwa aka nkwapụrịta asazia daalụ